mmadụ asaa nọ n'ogige Medium Security Custodial Center Nnewi abụrụla ndị atọpụrụ si ha nabara onwe ha dịka onye ọkaikpe ukwu Anambra State bụ Justice Ọnọchie Anya Achebelu gara njem na ogige ahụ na-ege n'iru na njem ọ na-aga ịtọhapụ ndị nọ n'ụlọ mkpọrọ bụ nke bụ otu na ihe mmemme achịkọbara maka afọ ndị ọrụ ọkaiwu nke afọ 2023 ga-amụpụta afọ 2024 onye nta akụkọ anyị bụ Joseph Egbeọcha kọrọ akụkọ a n'uju kaba ikpe ka atọrapụ ndị ahụ nọ n'ụlọ mkpọrọ ka Justice Anya Achebelu nọrọ gwa onye ji ọkwa Assistant Controller of Corrections na ya bụ ogige bụ barista Raymond Okonkwo ka ọ hụ na ndị ahụ atọrapụrụ bụ ndị arapụrụ ka ha naba ozugbo ndị ahụ nwetara erere na ya bụ ntọrapụ Justice Anya Achebelu gụnyelu Okechukwu Okafọ Chidera Agụ Charles Chime Oluchukwu Mmadụ Ifechukwu Mbaojirude Tochukwu ọgụlụ nakwa Cyril Nwaolisa Justice Anyachebelu nọkwa n'oge ahụ ọ na-akabi ikpe jụụ na agaghị atọrapụ otu nwoke enyere aha ya dịka Chukwuemeka Obijiọfọ bụ onye a na-ebo ebubo na o gbuola mmadụ ugboro one ma one ma kwuo na ikpe ya ga-abụ nke a na-aga n'iru n'ụlọ ikpe bụ ebe edebegoro ka ọ dozie n'ọnwa Jenụwarị afọ 2024 dị na mkpụrụ ụbọchị iri abụọ na anọ ọbụnadịkwa ka ọ nọ kwuo na otu onye ọzọ a nyere aha ya dịka sọnde Egbuta bụ onye ya na-ebo ebubo na ọ dakporo otu nwa nwaanyị gbara naanị afọ ise ga-abụ nke a ga-ekpekwa n'ụlọ ikpe na ọ bụrụ na ọnwa Disemba afọ abụ 2023 dị na mkpụrụ ụbọchị iri na ịnọ iji mara ma ga-arapụ ya ka ọ nabagodu ya bụ onye ji ọkwa Anambra Chief nọkwara n'oge ahụ nye iwu ka atọrapụgodu ma ọ bụ butunata ọnọdụ eji nye ntọrapụ maka ụfọdụ ndị nọ n'ime ya bụ ogige ma nyekwa ntụziaka na ikpe ha ga-abụ nke ga na-aga n'iru n'ụlọ ikpe na mbụ n'okwu ya Chief Justice Anya Achebelu nọrọ kọwaa na ikpe a na-elebakarị anya na ya bụ njem gụnyere ikpe gbasatara ndị nọ n'ụlọ mkpọrọ na-enwe nsogbu arụike ndị okenye na ndị tegoro aka ha jedebere ikpe site n'otu site n'otu ihe maọbụ nke ọzọ onye na-ekpechitere ndị ahụ atọrapụrụ na nga ikpe bụ barista Lotanna Ogbuchukwu ka ọ na-etu onye Chief Judge Anambra steeti na ya bụ njem ọ bagidere na ya bụ ụlọ ogige nọrọ dọọ ndị ahụ ritere erere njem ahụ ya nakwa ndị ọzọ nọ n'ụlọ mkpọrọ ka ha gbaa mbọ hụ na ha ga-abụ ndị ṅụghara akparamagwa ha iji hụ na ha abanyeghị n'ihe ahụ na-ebute ndị mmadụ n'ụlọ mkpọrọ na nchọpụta ikpeazụ ABS mere ka ya bụ onye ọkwa Assistant Controller of Corrections na ya bụ ogige bụ barista Okonkwo nọrọ kọwa na ndị ahụ enyere iwu ka atọrapụ abụrụla ndị atọrapụrụ dịka Justice Anyachebelu si nye na ntụziaka ma dozie ha aka na ntị ọkachasị ndị nọ n'ogige ahụ elula akwụkwọ ka ha bụrụ ndị ga-ewere ohere ha nwere ọkachasị oyere ọrụ aka ha nwetara na ya bụ ogige bụrụ ndị ga-abara obodo uru ọ gbakwazịrị ndị ọ dị n'aka nakwa otu dị iche iche ka ha nye aka hụ na ndị nọ n'ụlọ mkpọrọ bụ ndị na-enweta ohere agụmakwụkwọ yana ịmụ aka ọrụ dị iche iche ma kelekwa ndị nọbụ na mbụ na-agba mbọ n'ụdị ahụ Joseph Egbeọcha maka akụkọ ụwa ABS